a sị na jee paakị na ndị uwe ojii kpụrụ jee paakị jee kpọchie hea biko kwanụ a sị m ka m bịa jụọ ọnụ maka na ndị be anyị sị na onye ajụjụ adịghị efukwa n'ụzọ ekwukwa wee sị ikwu amaghị ibe ezie onye ka m ji wee jụọ maka ma amara wee na-ajụ apụta n'iru akwụkwọ kemgbe taata naanị ụfọdụ dee ede ficha ụfọdụ asị ee chioma jee hapụ jee paakị ya jee kwa ibu. ee eh, tupu ọ na-akpụrụ jee pak ịmụde e anyị ka ọ pụtacha n'obodo a na-anụzi ya ka ụfọdụ ndị jizie na-eme ma laịf ụfọdụ na-eme ife onyonyo gbasara ife na-akpa m anya abụ na eme ya ife onyonyo abịa ebe na-edepụta ebumnobi ndị na na jee pak na-adị mma pụtasị ee eh, na-asị na jee pak ya ụfọdụ asị ha na-asị ha sizi na-asị ịmago ọ na-agbagwoju m anya nsị ka m bịakwakwuo ya n'iru akwụkwọ ma ka mmadụ m ma eziokwu jee pak akpọchi ịnụ jee pak eziokwu ọ na-akpọchi ya maka na ị na-anya n'iru akwụkwọ nke ikpeazụ ọtụtụ ndị mmadụ na-eme ife onyonyo gbasara ya sị na-ejie ụfọdụ asị na-ejiri ya ọhụhụ anyị na-asị na-eji ha onye ọbụla na-asị niile na-eme ife onyonyo na-asị na-eji ya kama na ịgazi ebe na-edepụta ebumnobi ha na-asị na-ejighị ya na ọ nọghọ n'ime na o dere ife n'iru akwụkwọ ọ ya bụ nke na-akpa manya maka na ije n'iru akwụkwọ ị ga-afụ ebe o dị maka amaka azụ ụka ihe amela ụnya ihe ga-asị gị n'ebe ebe awa iri ma awa ite naanị o ji wee bụ ife nye ka m na-ajụzi kezi ka o si wee nọọzi n'ime nwa de ha sị na ọ nọ n'ime wee de na-enyere ya ekwentị ya taata ịghọtago ka o wee kpọọ ofe onye ma ịbụọ o wee dee ife a ka o wee ghọrịa ndị mmadụ amara m nke na-emenụ ya ka m ji wee na-ajụ ikwu amaghị ibe ezie JPAC ka nọnụ n'ime ka ọ nọ nọrọ n'ime mana ka nkọlu m dịka ha si akụ ya n'iru akwụkwọ ha si na nọchioma nọjazimia nchioma nọjazimia chioma bụ onye bịabịa kpụrụ ya nya nwa Mr Ibu ahụ nke ọ bụghọ Mr Ibu mụ ehe ọ gịnị na-esekwa na ọ kpụrụ ya maka ife ọjọọ niile o kwuru n'isi mgbe ahụ Mr Ibu dị ndụ mgbe ahụ na na nwunye Mr. Ibu na-enwe nsogbu ịma na mgbe a na JPAC pụta buru onye bụ ife n'isi na-agwa anyị na na ọma ezinụlọ ahụ ọfụma ka o si akọ ọkwadoghị Chioma chacha nwunye Ibu ka ọ dịrị gaa n'iru wee gbo Chioma ọtụtụ ife mamụrụ m eziokwu maka mma asị na mamụrụ m eziokwu amahụ na owere ife akaebe ọ ga n'iru sị na Chioma na-ego a natụtalụ Mr. Ibu ka Chioma were wejego ụgbọala mee nke a mee nke a na Chioma na-achọkwa ịpụ obodo oyibo ọ n'ọnụ JPAC anyị si nụcha ọtụtụ ife a amarazị m nke meziri ha wee na-akọ nọọ ife niile anụnwa o kwucha n'isi chioma ka chioma ji wee bịazie nya jasmin ji wee kpụrụzie nwe na-asị mana ọ bụ na eziokwu na chioma kpụrụ ya ọ na akịta anụnwa nna ya nwụ ka ọ na-akpụrụ ya o nwere ife ọzọ jee paaki kwu isi chioma ahụ ka nke ochie ahụ maka na ọ bụ na nke ochie ahụ o kwesịrị akwacha mr ibu ọkwa iri ya ugwu akwachazie mista igwu onwezi ife okwu o ịgwa jee paakị mana ọ chọrọ ịkpụrụ ọkpụrụ ya uche m ka m na-ekwu maka na mmadụ a ga nụ n'ala ije na-akpọchi mmadụ ịchọzi ka a hapụ ebe ọ bụ na onye iji wee melụ nna onye na-akwanyere ezigbo ugwu dịka nna gị ya anyị kwesịrị ichekwa ọ bụrụ na ya bụ nwoke na-akwacha ya ịnwezi ike jejezie chọwa ndị ị ga-akpụ ndị kwuru ife ọjọọ gbasa n'isi gị ọ ife nụrụ nwesịka nweta elu mana ụfọdụ ndị mmadụ na-asị na ọ bụrụ taa ka a kpụrụ jee na omee na abalị atọ nya akụkọ ọkari ịba n'iru akwụ ịnụ ka a na-ekwu ndị na-eme laịfụ ndị na-eme ife onyonyo ha si na abalị atọ gara aga ka a kpụrụ jee JPAC kama paaki ga-apụtakwa n'ukwuo si nekwa na akpọrọ ya ọ nọ n'ime ebe ahụ na ozugbo nje nyere ya ekwentị si ka ha sikwa wee kọ si odenye ife n'iru akwụkwọ eke were aghọli ndị mmadụ biko ọ bụ na pak nọ n'ime kwuwapụ na ekwuwapụ ka a mara ọ bụ na o nwere ndị ihe ga-enyere ya aka fenyere ya ọ bụzikwanụ na-achọghị ikwu n'unu eh, eh, na egwu unu kote na unu ga-agbanwe udo dịkwa mana ịma na mgbe ụfọdụ ọkwanụ eme ekwughị ekwu mere ọnụ anụghị anụ mere ntị ọ ya bụkwanụ ụdị ife alụ mmadụ ee eh, ikwuo ya anụ ama mgbe ahụ a sị na eze obi jie ee ọsọsọ gọvanọ eziokwu bụ ekwuru maka ya mechaa kwuo ya ofu onye kwuo ya tupu ewebịazie ma na eziokwu wee mgbe ahụ a na-ekwukwu ya na-asị na asị ịghọtago na eji ya na-eji ya mgbe ụfọdụ ife mụ na sitawapụ ọnụ kwuo ndị enyemaka nwere ike nọ na-akụnyere onye aka ịghọtago maka jee paakị ma ọtụtụ ndị mmadụ ọ ma ọtụtụ ndị ọgaranya ọ bụrụ na eji eziokwu hmm? biko nu gwa na anyị ka anyị malụ ka a mara ebe e ga-esi wee bido kwawa nwaanyị ukwu ụwa ọ gwakọrọ m n'ọnụ gbasa ozi a ọ bụ na ịnụgo ya bụ ife ịgwa m ọ bụkwa na ịnụrụ ọ na-asị ịgwakwana m ife m kwuru ebe a nụwakwa ife nụ n'iru akwụkwọ amaọrụ m eziokwu ma asị ya ka m jigwa etinye ona maka imesị m ee madam na-asị lotekwa ihe m kwu amarọ m eziokwu ka asị nọọ ife na-afịa n'iru akwụkwọ nwee sị ka m bịa jụọ onye ajụjụ adịghị efu ụzọ daalụkwanụ